AWR Adventist World Radio Redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ka dịrị gị na mma n'oge nke a gị onye na-ege anyị ntị o were m anya na ị na-akpọkwa ndị ikwu na ibe gị ma ọ na ị na-akọkwara ndị ọzọ na ị na-anụ okwu dị mma site na igwe a eji ekwusa okwu gbasara n'oge nke anyị na-ekwu okwu gbasara ezinụlọ dịka ị na-ahụ ihe ndị anyị na-ekwu n'anya ma dịka ị na aghọtakwa ihe ndị anyị na-ekwu na-agwa ndị ọzọ ka ha na-ekere òkè n'okwu a n'ụbọchị taa dị onye na-ege anyị ntị anyị ga-eleba anya n'okwu bụ onye ekwuru ekwu onye ekwuru ekwu olee onye bụ onye ekwuru ekwu onye ekwuru ekwu bụ mmadụ nke na-anaghị eche echiche kwuo okwu ihe ọ bụla nke batara ya n'ọnụ ọ ga-ekwu ihe ọ bụla nke ọ nụrụ na ntị ya ọ ga-ekwu ihe ọ bụla nke echiche ya chetara ọ ga-ekwu ma ọ bụ ihe ziri ezi bụ ihe ezighị ezi bụ ihe kwesịrị ikwu mgbe ahụ bụ ihe ekwesịghị ikwu mgbe ahụ ihe niile a na-ezo ezo okwu nzuzo niile ịchọọ ya n'ọnụ onye ekwurekwu ị ga-anụ ya ihe a bụ ekwurekwu ikwuo nke bara n'ihe gị kwuo nke na-abaghị n'ihe gị kwuo nke asị gị kwuo gị kwuo nke na-asị gị kwuo ọ dịghị mma n'ime ndụ mmadụ ọ bụ ndụ ọjọọ nye nwatakịrị nke na-ekwu ekwurekwu ọ bụ ndụ ọjọọ nye nwoke nke na-ekwu ekwurekwu ọ bụ ndụ ọjọọ nye nwaanyị nke na-ekwu ekwurekwu ezi ihe ize ndụ dị na onye ekwurekwu bụ na ọ naghị ama mgbe o kwufere oke ọ naghị ama mgbe o kwuru ihe o kwesịghị ikwu na ndụ mmadụ mmadụ kwesịrị ịbụ onye na-echezi iche na-eche ezi uche tupu ya ekwuo okwu ma mmadụ eche ezi uche kwuo okwu ọ ga-ekwunye onwe ya na nsogbu nwaanyị ekwurekwu nwoke ekwurekwu ma ọ nwatakịrị ekwurekwu adịghị mma o kwesịghị ka ọ bụrụ ihe a na-enweta n'ezinụlọ o kwesịghị ka ọ bụrụ ihe a na-enweta n'obodo n'ihi na nwatakịrị na-ekwu ekwurekwu ọ naghị anọ ebe ndị okenye na-agba izuzu ọ gaghị ịmụta ihe n'ihi na a ga-ama ya dị ka onye tupu ị na-emepe ọnụ o burula ya jee kwusaa ma nke i kwuru ma nke na-ekwughị ya bụrụ ihe a na-eji agbara ndị mmadụ ọnya ọ dịghị mma nwatakịrị kwesịrị ịnọ ebe ndị okenye na-akpa ihe bara uru ya mụrụ izu n'ihi na mgbe nwatakịrị na-agakuru ndị okenye ọ na-amụta ezigbo ihe mana mgbe a hụrụ na nwatakịrị bụ onye ekwurekwu ya bịawa n'ebe onye okenye nọ asị ya pụọ echi ikwu ihe dị mkpa asị ya pụọ n'ihi na ama na asị na ọ naghị ejide ọnụ ya ọ bụ ihe ọjọọ ọ dịghị mma na-abata n'ezinụlọ nne nọ na-ekwurekwu nwa nọ na-ekwurekwu di nọ na-ekwurekwu obere ihe nke ga-emetụ n'ezinụlọ gị ya pụọ n'ezi mmadụ niile anụcha ya obere ihe nke mere n'obodo nke ekwesịbeghị ịnụ n'ezi ya pụọ mmadụ niile anụcha ya ọ bụ ezi nsogbu nye onye ọbụla nke na-ekwu ekwurekwu onye ọbụla nke na-ekwu ekwurekwu nọ n'ihe ize ndụ na ndụ ya niile mgbe ị kwuru ma mgbe na-ekwughị n'ihi na ahụ na gị na onye ekwurekwu okwu ọ bụla nke a na-achọ ebe o si pụta a ga-ekpọ gị n'ihi na ahụ na gị onye na-anaghị emechi ọnụ ọ dịghị mma n'ime ndụ mmadụ ọ dị nsogbu ọzọ onye ekwurekwu na-enwe n'ime ndụ ya onye ekwurekwu anaghị eche echiche ọ naghị eche echiche bara uru n'ihi na ọ na-ahụ onwe ya dị ka ihe a jụrụ ajụ onye ekwurekwu hụrụ onwe ya dịka ihe a jụrụ ajụ ọ ga na-ekwu ya ka o kwuo ya ọkwanụ ka gịnị ghara ime ọ dịghị ihe ọ kpọrọ onwe ya n'ihi na onye hụrụ onwe ya n'anya kpọrọ onwe ya ihe mara na ọ bụ mmadụ nke ekwesịrị ị na-asọpụrụ ka ekwesịrị ịkwanyere ùgwù abụghị onye kwesịrị ị na-ekwu ihe ọ bụla ọ dị ihe ị nwere ike ịhụ ilecha ya anya gị gafere gawara onwe gị ajụọ gị n'ihi na ịhụnanya ebe a na-ele anya Gị si na nke ahụ agbasaghị gị ka ị gafere onwe gị gawa mgbe ị na-ejide ọnụ gị aka ọ ga-ekpuchite gị n'ọtụtụ ihe ọjọọ na n'ọtụtụ nsogbu nke na-adapụta n'ihi ya gị onye na-ege anyị ntị olee ihe bụ ekwurekwu na mbụ anyị ekwuola ya na ihe bụ ekwurekwu bụ mmadụ ikwu ihe na-aba gị n'ihe mmadụ ikwu ihe na-agbasaghị ya ụfọdụ ekwurekwu na-eduba mmadụ na asịrị asịrị asị ebe a asị ebe a asị ebe a asị ebe a ị na-asịkwanụ gịnị dịka m kwurula na mbụ onye asịrị na-ahapụ ihe nke dịịrị ya ụzọ ọ ga-esi mee ihe ga-abara ya uru ya na-asị onye ọzọ onye ọzọ ahụ ị na-asị na-arụ ọrụ dịịrị ya o nwere ike ịbụ onye na-aga ahịa o jee n'ahịa ya na-azụ ahịa na-enweta ego na-azụ ụmụaka ya n'ụlọ akwụkwọ mana ị ga-anọ na-asị asịrị ị gaghị ịga rụọ ọrụ ị gaghị ị ga-achọ ụzọ ị ga-esinyere ụmụaka gị aka ụmụaka gị gachaa skuul lọ ha na-ebe akwa nri di gị gacha ọrụ lọ ụlọ gị adị ka ebe egwu na-edina n'ihi na gịnị asịrị ịhapụrụ ihe ị ga-eme na-eme ihe ọzọ ekwurekwu ma ọ bụ asịrị nwanne ya anaghị enyere mmadụ aka na ndụ ọ na-eme ka mmadụ ghara oge o kwesịrị iji mee ihe na-eme ihe ọzọ onye ahụ ị na-asị asịrị ma onye ahụ ị na-ekwuru ekwurekwu ọ na-eme ihe na-abara ya uru gị onye na-ege anyị ntị ihe anyị na-arịọ gị n'ụbọchị taa bụ biko abụla onye ekwuru ekwu bụrụ onye ga na-ekwu ihe kwesịrị ekwesị bụrụ onye ga na-ekwu ihe ga abụ uru bụrụ onye ga-ekwu ihe ga na-enyere ezinụlọ aka ihe ga-enyere ụmụaka aka ihe ga-enyere obodo aka abịa na ndụ anyị na-ebi taa ọtụtụ ezinụlọ emebiela n'ihi ndị ekwurekwu na asịrị ụfọdụ mgbe ihe ahụ esiri ị kwesịghị ịsị ya ọzọ nsogbu ọzọ dị na ndụ onye asịrị ma onye ekwurekwu bụ mgbe anyị na-ekwu ihe ndị ọzọ ka ị maka nke gị ka ahụ ị e nụtara n'ọnụ onye ọzọ ọ nọgidere bịa kpaghara gị ọ dịghị ihe zara ka ihe mere na ị gaghị ikwukwa nke ahụ ị kwuru gị were onye ọzọ na-azụ ụtọ ịhụ na ya na ị na-eme ka ịdị ọnụ ala n'ebe ndị ọzọ nọ otu eziokwu dị n'ime ndụ onye ekwurekwu ma ọ bụ onye asịrị bụ onye ahụ ị na-asịrị asịrị ọ dịghị ezi mmadụ ọ kpọrọ gị naanị ihe ọ chọrọ bụ asịrị ahụ ị na-asịrị ya ya ruo n'ezi ihe ọ gaghị ịkpọ gị ya ruo n'ihe ihe omume ọ gaghị imere gị ya n'ihi na ọ ma na-asị na ya ruo n'ihe bara uru ya emere gị ihe bara uru na o mefuru ya emefu ọ dịghị ezigbo mmadụ ịbụ onye ahụ ị na-asịrị asịrị hụrụ gị dịka onye na-abụghị ezigbo mmadụ dị onye na-ege anyị ntị anyị na-arịọ gị n'ụbọchị taa dịka nwa afọ onye Igbo onye Chineke gọziri agọzi onye Chineke nyere izu iji mee ka ndị ọzọ lere gị anya mee ihe dị mma abụla onye asịrị ọ gaghị inyere gị aka ọ naghị enye aka na ndụ kama ihe ọ na-eme bụ ịgbasa ezinụlọ ọ ga-eme gị ka ị ghara ihe ị kwesịrị ime ga-enyere gị aka na-eme ihe ọzọ na-etinye onwe gị na nsogbu na-emechiri onwe gị ụzọ n'ihi na onye asịrị na-emechiri onwe ya ụzọ ya dịrị gị na mma mgbe ị na-eleba anya n'okwu ndị anyị na-agwa gị ndewo ihe ị ga na-ekwu mara okwu ga-esite n'ime ọnụ gị pụta site na okwu nke kwesịrị isite n'ime ọnụ anyị pụta bụ okwu nke na-enye chineke otuto okwu nke anyị ga-eji jaa jehova mma ọ bụrụ siri na ị nweghị ihe na gbalịa bụọ abụ nye jehova mee ekpere nye jehova nke ahụ ị ga-eji kwue ihe ga-eti gị na nsogbu ma echi ma ọ bụ ga-eti gị na ezinụlọ gị na nsogbu ka m gwa ndị nne na ndị nna na-ege ntị unu na-ekwu okwu gbasara mmadụ gbalịa mee ka nwa gị ghara ịnọ ebe ahụ ka okwu a na-ekwu taa baa anyị n'ime ọkpụkpụ ka anyị wee ghọta na ọ dị mkpa ikwu ihe dị mkpa n'oge ya chineke ga-agba anyị ume n'aha jizọs anyị ekelela onye okenye chukwu na-enye arụkwe onye nyere anyị ozi ọma nke ezinụlọ nke taa anyị na-asị ka ịhụnanya na mara chineke chia n'ime ezinụlọ ya ọ bụrụ na ihe ndị a masịrị gị onye ọma na-ege ntị gbalịa rutena anyị nso kọrọ na anyị n'ekwentị na 07063637224 7224 ugbu a ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anụ abụọma ma nabatakwa onye mgbasa ozi emmanuel mma.

ebubebe mma ọ na-asị m nwa lọghachi mgbe bili jekwuru na o nwere omiko naanị ya nke ya na mgbagha edecek ürünler Adam edecek ürünler Adam edecek ürünler Oye beni ver Oye beni kudi beni Ego beni maramba Anasimu mamba naka ekwensu N'ime mmehie ya n'ime n'esogbu ya nna onye bi n'eluigwe nwere ọnọdụ ma ọ na-asị m ma nlọghachi aga m ejekwuru nna aga m ejekwuru nna aga m ejekwuru nna onye dị n'eluigwe onye bi n'ebe obibi ebe obibi mara mma ụmụ e chineke na-abịala ka onye nwaanyị bara anyị n'ịlụba n'aha jizọs amen anyị bịakwara ọzọ taa ime ka okwu chineke wee daa ụda na ntị anyị n'ịga n'ihu n'okwu a mbụ mmụọ ka anụ arụ dị iche iche mbụ nne na-emegide mmụọ nsọ nke onye nwaanyị nyere anyị nke mere ka inwe onwe onye nke onye nwaanyị nyere anyị hafụ ịbụ ihe nzuru oke n'ime ndụ ọtụtụ mmadụ anyị elebara anya n'ọtụtụ ndụ ka anụ arụ ha dị iche iche taa anyị ga-elebakwa anya n'otu akụkụ ya ọzọ na akwụkwọ ndị gara isi ebe ahụ isi ise na nke ohukwa ruo na nke ohulu abụọ anyị na-eleba anya n'oge awa n'isi ise amaokwu nke ohulu otu ebe ahụ sị ịṅụbiga mmanya oke ịṅụbiga mmanya oke bụ otu ihe eji mara agwa ndị mmụọ nke anụ arụ na-achị soro m tụtala akwụkwọ ndị efesọs isi nke ise amaokwu nke iri na asatọ ebe ahụ si otu a unu aṅụbigakwala mmanya oke nke ndụ ịla n'iyi dị n'ime ya kama jupụtanụ na mmụọ nsọ ọ bụrụ na anyị ejupụta na mmụọ nsọ na anyị agaghị na-emezu agụụ nke anụ arụ ma ọlị nke otu n'ime ya bụ ịṅụbiga mmanya oke ndị galesia bụra ndị narị aṅụ ka ma ọ dọrọ ludo ya dọrọ n'afọ ha bụra ndị lefụrụ anya la ozi ke pọl bịara bezie ozi nke odudo nsọ nke akwụkwọ nsọ si na onye na-enweghị ya na ọ pụghị ịhụ jehova nke ọzọ nke ndị agha anya ha ekweghị ya ozi dị otu a wee lekwasị anya la ihe ọṅụṅụ nke ọgbụgba na ọtụtụ niile dị iche iche nke na-ewetalala iwe anyị lebada anya na ihe abụ ihe ọṅụṅụ na-aba n'anya ma ọ bụ ihe kwesịrị ekwesị n'ihi na ọtụtụ n'ime anyị taa ọtụtụ ndị mmadụ ndị nọ n'okpukperechi dị iche iche bụ ndị na-aṅụkwa ihe ọṅụṅụ na-aba na-ekweghị na ọ dịghị mma onye nwe anyị na onwe ya bụ jehova nke osiri nke ndị agha o kere ihe ọṅụṅụ n'abalị anya mgbe o kere ihe otu onye ọkachamara dere akwụkwọ ọ bụ onye ọkachamara la ihe ka ahụike o dere akwụkwọ sị na ihe aha na-akpọ akọhọl ma ọ bụ ihe na-egbu egbu na ị gaghị ahụ ya na ihe okike nke chineke na ọ bụ ọlụ aka ke mmadụ nke mmadụ chepụtara site n'ịgbakọta ihe na ọ bụ ebe e si chepụta ihe a mbụ ihe na-egbu egbu nke nwere otu olu n'ihe Jehova nkụziri nke ndị agha kwuru okwu ya na akwụkwọ Eklesiastis isi asaa amaokwu nke ohuliteolu. nke sị na Jehova kere mmadụ ka o wee zie ezie ka ekwe ihe niile dị iche iche okenye n'ụwa wee hụ na ha dị mma ma mmadụ emewo ihe niile nke obi ya na-echepụta ihe ndị ya niile dị iche iche obi mmadụ chepụtara bụ ihe ọ na-eme kpọrọ akụla uche gị laa azụ n'oge Kenua akwụkwọ jenesis isi itoolu mgbe e bibichara ụwa onye nwe anyị abịa eme ka noa mbụ onye nsọpụtara ya na ezinụlọ ya wee bụrụ ndị dị ndụ n'elu ala dị dị ndụ ebumnobi chineke na ọgbụgba ndụ ahụ bụ ọgbụgba ndụ zuru elu ụwa ọnụ nke abụọ n'ihi na ya na ada mgba nke mbụ nke ahụ ebibie ya na noa agba ahụ nke abụọ iji si n'ime nua ka a bụrụ elu ụwa dum mmadụ bi bụrụ ebe a ga-akụnye mkpụrụ ka ezi omume ka iru nnọnyere ya chi akwa ya binyere mmadụ ruo ebighị akwụkwọ nsọ m gwara m na nnuwa ga-akụọ ubi vine kụchaa ya ọnụrụ ọdọ ya ga-elekwasị anya na ihe ndị a niile ọ kụrụ wee sị ya ga-eme aṅa were ihe ndị ya kụrụ wee mepụta ihe akwụkwọ nsọ sị na ọ gara ga-ewere ihe ọkụkụ niile nke ubi ahụ wee gwakọta mgbe o ji ṅụọ ya ọ bụrụ onye ihe ndị ya gbuwara egbuwa ya bụrụ onye gba ọtọ ekwelanụ nwanne m nwoke na nwanne m nwaanyị ihe ọṅụṅụ na-aba n'anya akwụkwọ nsọ si na ọ dịghị mma nye ahụike gị na ndị ọkachamara la onwe ha ka ahụike nke n'ụwa ekwuokwana n'otu aka ahụ na ọtụtụ ihe niile na-egbu egbu ndị mmadụ na-etinye n'ahụ ha na ha na-egwu ala ili ha mgbe ha na-amaghị gụọ akwụkwọ levitikọs isi iri amaokwu itoolu onye nwe anyị si aṅụla hụ ọṅụṅụ na-abara anya ekwekwala ka ahụ ya n'etiti gị gụọla akwụkwọ ndị detronomi detronomi isi ohụle itoolu amaokwu nke iri na asatọ onye nwaanyị jụchara nyechaa nne ụmụụka ya iwu gwa ha sị na osisi ọbụla nke na-amị isi la agaghị ehụ ya n'etiti gị osisi na-amị isi tobako ma ọ bụ anwụrụ ike dị iche iche n'ụzọ ọbụla la agaghị ahụ ya n'etiti ụmụ chineke n'ihi na ha niile nọ n'otu ezinụlọ nke ihe ọṅụṅụ na-abara anya onye ọbụla gị na-aṅụ mmanya nke na-abara anya ọ nwekwara ike ịṅụ igbo n'ihi na ọ bụ otu ihe ahụ ha ncha nọ n'otu famịlị anọ n'otu ezinụlọ onye ọbụla ị nweghị ike ikewa ezinụlọ ha ikeweela gị ezinụlọ wee bịa chọọ ka ị ga-ekewa kewa biya kewaa mmanya ngwọ kee nke a kee nke ọzọ nwanne m nwoke na nwanne m nwaanyị ihe ahụ ekekọtara ekekọta ịnaghị etinye mgbasasị ebe ahụ n'ihi na ha niile nọ n'otu ezinụlọ ma igbo ma kokain ma laduwe ma mmanya ngwọ ndị na-egbu egbu ha niile nọ n'otu ihe ahụ ha bụchi ihe ọṅụṅụ na-aba n'anya ị nwere ike isi n'ime ihe ka apụta taa akwụkwọ nsọ sịrị na m gwa taa la ahụhụ dịra mmadụ ndị ya ndị na-eme ka mmadụ ibe ha ṅụọ ọhụụ ọṅụṅụ na-aba n'anya gụọ akwụkwọ azaya isi ise amaokwu nke ohulu abụọ gụọkwa akwụkwọ habakọk isi abụọ amaokwu nke iri na ise akwụkwọ nsọ si na ahụhụ dịra mmadụ onye ọbụla nke na-eme ka mmadụ ibe ṅụọ ọhụụ ọṅụṅụ na-aba n'anya na ahụhụ dịra ya ịdịgbaba ị nwere bịa palọ ị nwere họtel ebe ere ghe niile na anya akwụkwọ nsọ sọ ma nkara gị ahụ dịdịrị n'ihi na ọ bụghị dị inye mmadụ ibe gị nwe ndị ala dabara anya ịdị ịvụ ka aka ya aga ihe n'ezinụlọ mmadụ niile dị iche iche enye wesị wee ṅụọ otu nwaanyị ka m hụrụ ya esitela ndị chọọchị ya nọ nna la ya agaghị ịṅụ ute kaikai ya si nye m ka egberela ọgwụ n'ihi na akụ m njem ịdị ịṅụ ka egberela ọgwụ ọ bụ kaikai ete ete ka egberela ọgwụ lede ịṅụ edekwa ịṅụ nwa ọṅụla abalị anya nwanne m nwoke nwanne m nwaanyị otu nwaanyị si enye ya ete egwere kpụgbugharị ka dị ya leze lagharị dị iri leze eze dị inye ya nsogbu enye ya ete e eteta egwere <laughs> nwanne m nwoke nwanne m nwaanyị ịhụ ụlọ ama ya agụgbuola ya ya otu o ji aṅụ ya si lagharị dị ya eze ma inye ya ete e eteta egwere kpụgbuo ya <laughs> nwanne m nwoke nwanne m nwaanyị gwa onye agbata obi gị n'oge awa ọ ga-abụrụ sọọda aṅụ nwa ọṅụ na-abara anya si eliele akwụkwọ ilu isi ohu amaokwu mbụsị lahụ ọṅụṅụ abalị anya la onye ọbụla nke na-awagharị ime ya la onye ọbụla nke na-awagharị n'ime ohe ọṅụṅụ na-abalị anya la soro m tụtala akwụkwọ jeremaya isi ohu na ise amaokwu nke isii adị ụmụ ụmụ jonadab agbụrụ rikab n'ebe ahụ akwụkwọ nsọ na-akọ akụkọ a gwara ha sị enyechara ha hụ ọṅụṅụ na abalị anya wasị ee kemgbe ha gbara kee ha kemgbe ha gbara hụ ezinụlọ ha kemgbe ha gbara n'ihe gbasara jehova na o nwebeghị ihe ọ bụla gbasara nwa ọṅụṅụ na-abala anya nke jehova na-agwara osi ha ga-esi aṅa mee ihe mmekpụrụ otu a megide jehova nkụso nke ndị agha na ha agaghị aṅụ nwa ọṅụ na abalị anya nwanne m nwoke na nwanne m nwaanyị ị ịṅụ mmanya ị bụ onye ka m ọ dọrọla ududo ya dọrọla afọ okom kalakọta asaghị m ya he nwanne m nwoke na nwanne m nwaanyị ị pụrụ isi n'ime ewezuga onwe taa ị pụrụ isi onwe taa jehova nke osoro nke ndị agha ga-anabata gị anyị ga-elebakwa anya n'ihe a gbasara mmanya ọṅụ na abalị anya echi echi na odechiekwa ike na-ege ntị ị ga-anụ agba ya nke ọzọ banyere nwa ọṅụ na abalị n'anya ebe anyị ga-akapịwa ya ọnụ gwa gị na ozuzo oke ihe ọ bụ otu ị na-aghaghị isi n'ime ewezuga onwe gị na jizọs taa wee ka ọ batara ime ndụ ndụ ga-agbanwe ị ga-abụ onye gbanwere agbanwe otu isi echiche ga-agbanwe ọ ga-adịrị gị otu a mechie anya ma ọ bụla ikwerela onye nwaanyị meela ka ha na-abụ ndị niile obi ha dị nso ebe nọ isi niile na-egosi omume onye dị ukwuu onye dị ebube n'ebe ha nọ ndị ya niile na-ege ntị n'oge awa a gasịrị la ha nwere mmụọ etili n'ebe ha nọ onye nwaanyị nye ha mmụọ ka anụ arụ wepụ mmụọ n'otu ala ime ha ka ha wee bụrụ ndị ga-echegharị kwute gị n'oge awa wee jupụta na mmụọ nsọ hafe ịbụ ndị gị ere aṅụkwa mmanya ọzọ ihe ọṅụ na-abara anya meere ha nye niile otu a nara ekele nke ngọzi m wee so ụmụ ụlọ ụba n'aha jizọs bụ onyenwe anyị imen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio kozizasi na-abịara unu Adventist World Radio na-abịara nke nzọpụta gị onye na-ege ntị ama m n'ịnụ n'ozi ọma nke sitere n'ọlụ onye mgbasa ozi emmanuel nwakamma pụta na ahụhụ dịra onye na-eme ihe na-abụghị ihe ọma n'ime ụwa o nweghị ihe ọma ịṅụ ma ị ga-emere gị n'ime ndụ gị ịṅụcha ụmụaka ewere gị na-eme ihe ọchị ndị gị na ha bi n'ụlọ amarasị ọwa onye manye nke a ga ịma atụ gbalịa kwụsị ndụ ọjọọ site na ị na-enye nwunye gị ntiwe obi ị na-enye di gị ntiwe obi ị na-enyekwa ụmụ gị ntiwe obi ọ bụrụ rịị na ị nọ na nke nna gị ị na-enye ha ntiwe obi jụọ n'onwe gị ajụjụ kee ụgbọ ndụ ị na-ebi ọ na-enye chineke otito ọ na-aja chineke mma gbalịa mee ihe dị mma ṅụbiri mmanya oke ṅụọ mmiri la mmiri bụ ndụ ṅụbiri mmanya oke gbalịa ṅụọ mmiri la mmiri bụ ndụ ọ ga-enye gị ndụ n'ime kraịst nwanne anyị nwoke onye mgbasa ozi manuel akamma imeela n'oziọma nke nyere anyị taa anyị na-asị ka chineke gọzie gị ka chineke nọnyere gị n'ihe ọma ndị a ị na-ekwupụta n'ime akwụkwọ nsọ na-adụ anya ọdụ si ma anyị gbalịa mee ihe dị mma chineke nyere gị aka nyere anyị niile aka n'aha jizọs ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị bụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya gbalịa rutena anyị nso na 070 0706363724 onye ọma na-ege ntị ị nwere ike idetara anyị akwụkwọ imela anyị bụ awrnigiria at yaho dọtcọm awrnigiria at maọbụ awrnigiria at gmail dọtcọm atgmal at chekụtakwana ị nwere ike ige nke nketa na awr.org gị tinye asụsụ igbo awr.org gị tinye asụsụ igbo otu aka ka njikwa na-ekele ndị bụrụ anyị abụọ ma nke taa anyị na-asị ka chineke gbaa unu ume n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo